<laughs> ụbọchị nke taata anyị ga-ewetara gị akụkọ si mba anyị a bụ naijiria nakwa mba afrịka nakwa mba ụwa dum e, ebe anyị ga-eme ka ị mara ihe niile na-eme na mba ụwa dum n'asụsụ nke anyị anyị e, wee na-agwa gị biko dododo bụ mbọ e, sọskraịba na igbowu tv ka ị nwee ike dị na-afụ ma na-enwetakwa ife ọbụla nke anyị na-egosipụtara gị na ihe onyonyo wu tv n'asụsụ nke anyị Eh, anyị ji asụsụ nke anyị wee na-eme ya wee na-akwalite ya wee na-asị biko dododo ọ bụla ị na-anụ asụsụ nke anyị bụrụ onye ezigbo onye nke anyị ka ị sọskraịba na igbowu tv ka iwe na-enweta ife niile anyị na-ekwu chetakwa na onye ga-akọrọ gị akọ tata bụ chidi ikenna amaobi wee sị gị were oche eh, ka m tụọ ị ga-asụ maka na eme m nkwado wee bịa isi m olu ee eh, n'ụbọchị nke taata ka m ga-ewetara gị akụkọ nke si na World Health Organization WHO n'afọ ịchafụ nke ngalaba afrịka nke dị na Brazzaville Congo ebe ha na-ekwu na edepụtara obodo ndị nwetara ọnwụ nakwa ọrịa nnukwu na mba afrịka dum ha ga n'iru wee kwuo na afrịka eh, enwetala eh, na afrịka niile nwetara mmadụ puku iri na anọ narị atọ iri asatọ na isii ndị nwụrụ anwụ ma nwụnyụ anya site na ọrịa nke bụ coronavirus dakporo mba afrịka nakwa mba ụwa dum n'oge na-adịrọ anya ha gakwa n'iru wee kwuo na eh, ebe na afrịka niile wee na ndị nwetara ya bụ ọrịa enweta ma ndị agwara agwọ ma ndị nwetara ya enweta dị puku narị mmadụ isii puku narị mmadụ isii iri isii na atọ na isii iri anọ na asatọ ebe ọ na-ekwu na ọ bụ ndị a bụ ndị nwetara ya bụ ọrịa niile na mba afrịka dum ha gakwa n'iru wee kwuo na chineke emego na afrịka nwetara ndị agwọrọ agwọ wee sịfa na ba na fa adịgo mma na mba sechelles. bụ ndị nwetara ya bụ ọrịa coronavirus mmadụ narị otu narị na asatọ mana a na-ekwu na ọ nwere onye anwụ na ya bụ obodo otu a ka ọ dịkwa mba Eritrea nke a na-ekwu na ndị nwetara ya bụ ọrịa coronavirus dị mmadụ narị abụọ iri ise narị abụọ iri ise na otu bụ ndị nwetara ya bụ ọrịa coronavirus mana a na-ekwu n'eziokwu n'eziokwu o nwere onye nwụ anwụ n'ime ya bụ obodo nke ọzọ na-eso ya wee bụrụ mba Uganda mba Uganda nwetara mmadụ otu puku iri ise na otu ndị nwetara ya bụ ọrịa coronavirus ma a na-ekwukwa n'eziokwu eziokwu o nwere onye nwụrụ anwụ n'ime ya bụ obodo ha wee na-eti na mba South Africa bụ ndị nwetara mmadụ karịcha ndị nwụrụ anwụ na ya bụ coronavirus n'ụbọchị nke tata wee tata nọ mba South Africa bụ ndị nke mbụ na afrika niile ndị nke nwetara bụ ndị nwụrụ anwụ na mba Afrịka dum ebe a na-ekwu na mba South Africa nwetara puku anọ narị isii iri isii na iteghete mmadụ ndị nwetara ya bụ ọnwụ na mba South Africa ndị nwetara ya bụ ọnwụ na mba Afrịka dum nke a mere ka mba South Africa wee bụrụ ndị mmadụ kacha wee nwụ na obodo fa na ya bụ ọrịa nke bịakwutere mba ụwa dum agbụrụ coronavirus emere ka amara na Botswana bụ mmadụ narị ise na iri abụọ na abụọ bụ ndị nwetara ya bụ ọrịa coronavirus mana ọ bụ naanị otu onye bụ onye nwụrụ anwụ na mba Botswana ha gakwa n'iru wee kwuo na mba Burundi nke dịkwa n'ime Afrịka na ọ bụ mmadụ narị atọ na iri bụ ndị nwetara ya bụ ọrịa coronavirus mana naanị otu onye bụ onye nwụrụ anwụ na ya bụ ọrịa coronavirus akụkọ nke ka anyị wetara gị site na mba Afrịka wee na-asị gị nwanne m um, edododo uh, sọskraịbụ a uh, na wu tv ka ị wee na-enweta ife ọbụla anyị na-ewetara gị na mba ụwa dum site na mba ụwa dum anyị na-ewetara gị akụkọ nke si na afrịka nke si na obodo anyị bụ naijiria nke sikwa na mba ụwa dum wee na-abịa wee na-asị gị sọskraịbụ uh, na igbowu tv na nke nwa bụ nke anyị nke nwa bụ nke anyị na gị wee na-asị gị daalụ maka ige m ntị aka m bụkwa onye nke gị chidi Ikenna Amobi si gị nwanne m lalụ jụụ chebiri anyị n'elekere asaa nke nke ụtụtụ echi maka akụkọ ọzọ nke anyị ga-ewetakwara gị site n'ihe na-eme n'obodo anyị ya daalụ nwanne m maka ige anyị ntị ndewo daalụ